AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka amara na udo nke Chineke dịrị gị n'ezinụlọ gị ka onye nwe m nọnyere gị n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m duwe gị n'ụzọ gị niile anyị abịala ileba anya n'isiokwu nke ụbọchị taa anyị si na ihe chịkọtara isiokwu nke ụbọchị ndị a bụ chi ụgha dị iche iche chi ụgha dị iche iche ma isiokwu nke anyị na-eleba anya n'ụbọchị taa bụ nke na-asị nnupụ isi nnupụ isi onye mụ na ya na-atụgharị uche cheta na siteri mgbe mbụ amalitere malitere ileba anya n'isiokwu a nke bụ ngọzi ma ọ bụ nkọcha ọ dị ihe abụọ nke pụtara ìhè nke dịkwa mkpa nke gbasara nkọcha ndị na-esi ebe Chineke nọ abịa nke mbụ emere ka anyị mata si na chineke na-eweta nkọcha imegide onye ọ bụla nke na-anaghị rubere ya isi nke na-achọghị mata chineke nke abụọ a na-eme ka anyị mata sị na chineke na-eweta nkọcha nye onye ọbụla nke na-ekweghị ige ntị olu chineke ihe ndị a niile asụgharịa ha ọ pụtara nnupụ isi nke bụ isiokwu anyị n'ụbọchị taa ma chịkọta ya ọ bụ nnupụ isi nnupụisi dị n'ụdị dị iche iche anyị kwesịkwara ịjụ sị ọ bụ gịnị bụ ihe ndị bụ nnupụisi nke na-akpasu chineke iwe nke pụrụ ime ka iwe ya dị ọkụ rue na nke ọ ga-akọcha onye dị otu a mba dị otu a ma akwụkwọ nsọ mere ka nke a doo anyị anya na akwụkwọ nsọ ka anyị na-eweta ọsịsa ndị a a na-eme ka anyị matasị na ụdị nnupụisi ahụ nke pụrụ ịkpali iwe nke chineke bụ mmadụ imebi iwu nke chineke ma ọ bụrụ na ị gaa n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ rue na nke ise ọpụpụ isi iri abụọ amaokwu nke mbụ rue na nke ise gịnị ka ebe ahụ na-ekwu ọ sị ma chineke wee kwue okwu ndị asị! sị mụ onwe mbụ jehova bụ chineke gị onye mere ka isi n'ala ijipt n'ụlọ ndị oru pụta gị enwena chi ọzọ tinyere m gị emerela onwe gị arụsị apịrị apị ma ọ bụ na oyiyi nke ụdị ọbụla nke dị n'eluigwe n'elu ma ọ bụ nke dị n'ụwa n'okpuru ya ma ọ bụ nke dị na mmiri n'okpuru ụwa gị akpọla isi ala nye ha gị efekwala ha ofufe n'ihi na mụ onwe m bụ jehova bụ chineke gị bụ chineke ekworo na-ewere ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ha leta ụmụ ụmụ nke atọ letakwa nke anọ bụ nke ndị na-akpọ m asị gị onye mụ na ya na-atụgharị uche chineke na-eme ka anyị matasị na ọ dịghị ihe kpasuru ya iwe ka ilecha ya anya dị ka onye okike ewere ugwu kwesịrị ya na-enye ihe ọzọ gịnị bụ ihe ọzọ ndị ya nke a bụ ọlụ aka nke chineke o kwesịghị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ilecha onye kere eluigwe n'ụwa anya lee otu ụwa si jupụta n'ihu omimi n'ụzọ niile dị iche iche ma ndị na-ahụ anya ma ndị na-enweghị ike ịhụ ga-elecha ihe ndị a anya banye n'ọhịa gburu ntịkpiri osisi bịa were mma gị pinye ya ọnụ pinye ya anya pinye ya ụkwụ guzo ya sị na ọ bụ ya bụ onye kere gị amaghị m otu ọ ga-adị m amakwaghị m otu ọ ga-adị gị ma ọ bụrụ na mmadụ kpasuo m ụdị agwa dị otu a chineke na-eme ka anyị mata ebe a sị na ọ bụ ihe ziri ezi ịmata na ya onwe ya bụ jehova bụ onye okike bụ chineke nke karịsịrị chi niile elu na nke ahụ ezubeghị na anyị kwesịrị ịma na ya onwe ya bụ naanị chi na ọ bụ naanị ya bụ onye bụ ezi chi nke pụtara na ọ bụ naanị ya bụ onye kwesịrị ịkpọ chi na ọ dịghị ihe dị ka chi ọzọ ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ azaya isi iri anọ na ise amaokwu nke iri abụọ na otu ọ sị ọ dịghịkwa chineke ọzọ dị ma ewezụga naanị mụ onwe m chineke nke na-eme ezi omume na onye nzọpụta adịghị ma ewezụga naanị mụ onwe m chineke si gị mata na ọ dịghị ihe dị ka nzọpụta ma ewepụ ya naanị ya bụ onye pụrụ ịzọpụta naanị ya bụ onye pụrụ ime ka ị nwere onwe gị naanị ya bụ onye pụrụ igbo mkpa gị naanị chineke pụrụ ịgwọ nrịrịa naanị chineke pụrụ ilekọta gị ọ bụrụ na anyị kpọrọ onwe anyị ndị nke chineke ọ dị uru ọzọ ọ bara ịchọwa chi nke iwere ọlụ aka nke chineke mere chi hapụ onye dotara gị ndụ onye kpọbatara gị n'ụwa onye na-elekọta gị onye maara ihe niile gbasara gị gị onye mụ na ya na-atụgharị uche amaghị m otu isi na-aghọta ntụgharị uche nke ụbọchị ndị a ma ọ bụrụ na Chineke bụ onye kere ụwa bụ onye bụ ezi Chineke nke na-adị ndụ ruo mgbe niile bi ebi mee ka iwe ya dakwasị onye ọ bụla nke gbakutere ya azụ chọwa ọzọ ị gasị na Chineke mere ihe ọjọọ gịnị na-akpata ịnọ na mkpa chi ndị ahụ nke gị onwe gị hiweworo onye onwe gị a na-azọpụta gị tụlee ya n'uche obi gị tụlee ya n'onwe gị ka anyị mara ma chineke a anyị na-ekwu okwu ya ọ bụrụ na ọ sị na ọ bụ naanị ya bụ chi o kwuru okwu ụgha ọ bụrụ na chineke ekwughị okwu ụgha ka anyị tụgharịa iru anyị nye chineke n'ụbọchị ndị a ka o wee gara anyị nke ọma okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke ezinụlọ nke wetara anyị n'ụbọchị taa na-echekụtara anyị ka anyị gbalịa na-ege ntị ka anyị ghara ị na-enupụ isi dịka ụmụ chineke anyị bụ dịka nwa anyị bụ n'ime ezinụlọ ka anyị na-ege ntị nye iwu nke nne bụ nna anyị si ka anyị mee n'ime ezinụlọ ka anyị gbalịa na-ege ntị chineke ga-agọzi anyị ọ ga-anọnyere anyị ọ ga na-enyere anyị aka onye okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke taa arụ ekpere anyị mbụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike onye ọma na-ege ntị ị ga-anọ nwayọọ mgbe anyị ga-ewebatara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcọm maọbụ awrnigeria at gmail dọtcọm awrnigeria at gmail dọtcọm onye na-anụ ya ya nọ nso na nwaanyị ahụ ahụ na nsụpụbịa bịa na ya ya bịa ya onye na-anụ ya ya bịa ya sikwa

nsọ na nwanyị ahụ onye na-anụ ya ha sikwa na sikwa bịa onye na-anụ ya na-alụ ọhụ na-asịkwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa bịa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-anụ ya sikwa ya sikwa bịa ya sikwa ya ya ya sikwa ya sikwa ya sikwa ya sikwa ya nsọ na-asị ka anyị bịa bụ abụ ọma nke ndị missionaries of aba wetara anyị n'ụbọchị taa ka anyị tọọ ntị anyị n'ala mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ezi nwa chineke n'ụbọchị nke taa ka m na-arịọ ka anyị ga-ekwa ntị n'ihe ọzọ chineke m gwara anyị n'aghaghị aghaghị ime n'ihi na ọ hụrụ anyị n'anya ebe ọ dị ukwuu ọ na-achọ ka anyị nwee ndụ nwebiga ya oke nwekwa ndụ ebighị ebi ọ bụ ya mere anyị jigbere isiokwu ọzọ dị mkpa taa si aghaghị emume ọzọ aghaghị ọzọ n'ihi na amụọla anyị nke mbụ tutu anyị aga n'iru ka anyị kpee ekpere onye nwe anyị nna anyị jehova dị nsọ imeela imeelazi anyị ụzọ anyị na-aghaghị iso ka anyị wee keta ndụ ebighị ebi n'aka gị bikozie anyị ugbu a ka anyị wee mụta mee ya eme ka o wedere anyị na mma aha jizọs kraịst bụ onyenwe anyị amen dịka anyị na-ekwu n'isiokwu nke a aghaghị ịmụghị ọzọ aghaghị emume ọzọ ka anyị na-aga ịhụ ya n'akwụkwọ jọn isi atọ amaokwu nke atọ na nke ise ịgụọ site na amaokwu nke mbụ ruo na nke ise ị ga-ahụ akụkọ ahụ ebe o zuru oke ka anyị gụtụ ya agụtụ amaokwu nke atọ jizọs zara n'ezie n'ezie asị m gị ọ bụrụ na amụghị mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba na-adị n'alaeze chineke jizọs zara n'ezie n'ezie asị m gị ọ bụrụ na amụghị mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba na-adị n'alaeze chineke amen ka ihe ọgụgụ nke akwụkwọ nsọ a ka jizọs bụ onye chineke nyere anyị ka e wee gbapụta anyị bụkwa ụzọ na ụzọ ndụ ebi ebi na-agwa mụ na gha abụọ dịka ọ gwara Nikọdimọs n'oge ochie sị ọ bụrụ na ama ụga ọzọ ị gaghị ahụ ala eze eluigwe anya nke ọzọ ka ọ ghara ịgbagwoju gị anya dịka ọ gbagwojuru Nikọdimọs bụ ọ bụrụ na amụ gị na mmiri na mmụọ nsọ ị gaghị aba n'ala eze eluigwe nke a bụ okwu dị mkpa anyị kwesịrị ịtụle ṅomie ṅomi ya mata ihe ọ bụ mee ya eme ka anyị wee keta ndụ ebighị ebi nke ọzọ bụrụ gịnị bụ ịmụ mmadụ ọzọ ịmụ mmadụ ọzọ bụ na aha mụ onwe m na gị onwe aha ịkọta ọnọdụ anyị nọ n'ime ya n'ihi na chineke hụrụ anyị n'anya nye anyị iwu ya anyị na-emebi iwu ya na anyị niile bụ ndị mmehie ugbu a dịka m maara dịka ị maara site n'akwụkwọ jọn nke mbụ isi atọ amaokwu nke anọ si na onye na-eme mmehie na-eme mmebi iwu so anyị niile dịka pọl kwuru n'akwụkwọ romans akwụkwọ ndị rom isi isii amaokwu nke iri abụọ na atọ si na mmadụ niile mehiegbuo na anyị erukwa otuto chineke n'ihi ya ọ bụ ohe o ji dị mkpa nke ukwuu site na ịhụnanya chineke o ji nye anyị jizọs jizọs ji bie kwuo ihe anyị na-aghaghị ime ka anyị wee keta ndụ ebighị ebi bụ ka ọ sị na aghaghị mụgharị anya ọzọ ibe anyị bụcha ndị mmehie anyị aghaghị ichegharị chigharịa hapụcha mmehie wee kwere na jizọs kwerekwa na chineke etinye anyị n'ime mmiri wepụta anyị itinye anyị n'ime mmiri ya mbụ na-aga eliba mmehie anyị n'ime mmiri ahụ anyị bilite anyị ebiwa ndụ ọhụrụ mmadụ ochie ahụ anyị bụ apụọ apụọ n'ime anyị pụọ na agwa anyị anyị araparịbe jizọs nọ chineke nọ na-azọ nzọmụkwụ ya ya wụsara anyị mmụọ nsọ ya e. mmụọ nsọ ya e abanye n'ime anyị tụgharịa agwa anyị omume anyị agbanwee okwukwuru okwu anyị agbanwee njeremije anyị agbanwee mmerịkọta anya na mmadụ ibe anyị agbanwee anyị ga-abụ ndị a ga-akpọ ụmụ chineke n'ihi ya ka m na-arịọ gị ezi nwa chineke onye alaeze eluigwe na-agụ were ugbu a nyechasị onwe gị chigharịa chigharịa nye onwe gị ka e wee mụọ gị ọzọ ka ị wee nata mmụọ nsọ ka mmụọ nsọ na-edesi ike n'ime gị dịka pọl kwuru n'akwụkwọ ndị efeshọs isi anụ. anọ okwu nke iri atọ si anyị akpasukwala mmụọ nsọ iwe na ọ bụ onye ejike anyị akara ruo ụbọchị nzọpụta na mgbe ahụ i nyere onwe gị ewee mee gị mmụọ gị ọzọ na baptizim dịka bekee na-ekwu ya amụgharịa gị ọzọ chineke ga-enye gị mmụọ nsọ mmụọ nsọ anọgidesi ike n'ime gị ka a ga akara ruo ụbọchị nzọpụta arịrịọ m na ekpere m n'ụbọchị taa mbụ dịka anyị na-anụ okwu a dịka anyị na-eme ya zọọ nzọmụkwụ nke ichegharị na nchegharị wee nyechasị onwe anyị amụgharị anyị ọzọ mmụọ nsọ anọdesi ike n'ime anyị ka anyị akara ede aha anyị n'akwụkwọ nke ndụ ruo mgbe jizọs ga-abịa ọzọ anyị abụrụ ndị gị keta ndụ ebighị ebi arịọ m ka ọ dịrị anyị otu a na aha jizọs kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu unu Adventist World Radio ga-amụ m ọzọ a ga-amụ gị ọzọ onye ọma na-ege ntị ma anyị kwe ee mmụọ ozi chineke ga-amụ anyị ọzọ ọ ga-enye anyị obi ọhụụ ọ ga-enye anyị ndụ ọhụụ ọ ga-eme ka anyị kpaa agwa nke chineke ma anyị kwe imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ moses onye wetara anyị ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ọma nke pụrụ iche na-adọ anyị akala ntị na mmụọ nsọ na-asị ka anyị bịa bata n'ime kraịst bata n'ime kraịst ọ ga-enyere anyị aka ọ bụrụ na anyị abata n'ime kraịst anyị ga-enwe ike lụsi ekwensu ọgụ wee bụrụ ndị mmeri imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya otu aka aka njikwa na-ekele ndị missionaries of aba ndị wetara anyị abụọ ọma nke ụbọchị taa na onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ arịa ekpere anyị mbụ ka chineke gọzie ndị gere ege ma nọnyere ndị kwupụtara n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dọtcọm maọbụ awrnigeria at yahoo dọtcọm imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo